Igbo na-ege anyị tata ikoro abịakwụkwọ ọzọ ka anyị na ụnụ nọrịa kpaa ụka kwuo ka ọ ga-esi dịla anyị mma tupu m gaa n'iru aha m onwe m bụ oke ụkọchukwu ndị mụ na ha nọ n'izu tata bụ maazị Ejikeme Ọbasi ụkọchukwu Austin Ọkigbo ya dịrị ụnụ mma n'ezie ndị Igbo ọkachasị ndị bi n'obodo ahụ a na-akpọ Naijiria na ụzọ ọwụwa anyanwụ nke metụtara ala Igbo anyị bịara taa ka anyị na ụnụ tụgharịa uche ịgwa ụnụ na agwọ ọnọ akịrịka. o tee na anyị na-eti mkpu banyere ihe anyị na-ahụ n'obodo ahụ na ihe anyị na-anụ ka ọ dị ugbu a ihe emebigo ọ bara uru ị na-ekwu ka ọ ga-adị mma tata ka ọ ga-adị mma echi oge ibu amụma ahụ agafe na ihe dịzi ugbu a dịka ikwu n'ụbọchị gara aga bụ onye ọbụla zọba onwe ya ọkachasị ndị Igbo maka na agbakọ aka nye onye bụ mmamịrị ọgbọ ụfụfụ ọ bụrụ na emebi otu otu onye ọbụla kwuru ka ofu nsogbu ga-adị oge elugo ndị Igbo ga-eji gbaa ka ọ nyụkọ ya bụ mmamịrị ọnụ ọ wee gba ụfụfụ ọ gịnịkwanụ kpatara a ga-eji ịchọ ka mmamịrị gbaa ụfụfụ ya ka anyị ga-etinye ọnụ na ya na mgbede tata ma ọ bụ n'ụtụtụ ma ọ bụ n'efifie oge ọbụla iji gee ya m ga-etinye ya n'aka ụkọchukwu Austin ka wee gaba ụkọchukwu ndewo maazị oke ụkọchukwu igbo ndị ọma na-ege ntị ihe anyị chọrọ ka anyị lebakwa n'anya taa n'eziokwu eziokwu wụ mkpọtụrụ na njinji ndị a na-eji na obodo a na-akpọ Naijiria ọkacha nke na-eme na mpaghara ọwụwa anyanwụ Naijiria o tebeghị oberebeghị ọnwa ole ma ole ma ụzọ ole ma ole anyị nụrụ ihe ndị mere n'ọlụ oteghị aka anya anụ ka ndị ụsụ ndị agha Naijiria bụrụ ya na-akpọ helikọpta gunships na-eme mpụ oteghị aka anya anụkwa mkpọtụ ọzọ njinji jiri n'Owere ka esiri gbaa ụlọ ndị uwe ojii ọkụ ka esiri lee ụlọ nga kpọtuo kpọhapụ ndị nọ na nga ka a ka na-ekwu okwu ya ụka gara aga anyị anụkwa ihe ndị ọzọ na-emenụ na ndị agbagburu ndị uwe ojii ndị agbagburu ndị agha na ịkpa mbọ akwara n'ime Owerri n'izuụka gara aga ọkacha nke emere na Douglas Road ka a ka kpụọ okwu n'ọnụ anyị na-anụ mpụ ndị na-eme ebe dị ka Enugu Ebonyi Nsụka na ndị enweghị onye na-akpọ ya aha anyị e na-enweghị ebe ihe a na-ede banyere ya anyị na-ajụ sị ọtụtụ ndị mmadụ ebidola kpawa nkata na-ajụ ka ọ dị ugbu a o nwere ihe fọrọ n'obodo a na-akpọ Naijiria ọ bụrụ na o nwere ihe fọrọ o nwere ihe fọrọ ndị Igbo na ya na ndị bi na mpaghara ọwụwa anyanwụ ọ bụrụ na o nweghị ihe fọrọ n'obodo a na-akpọ Naijiria olee ihe ndị Igbo na ndị agbata obi anyị ndị ụmụnne anyị anyị na-ahapụrụ obiri na ọwụwa anyanwụ olee ihe anyị gịrịrị anyị ime nkata na ha agala n'ihu n'ebe niile dị iche iche ọ bụghị naanị na ndị na-akpa nkata na ihe a na-akpọ soshal midia a na-akpa nkata ma ọ bụla dị na Brussels na London anyị ahụla ka the European Union ijiri nye ntụziaka ihe a ga-eme ka Nwoko biri n'oge na-aga na-etebeghị anya gara aga onye isi ala anyị gara London ka anyị na-akparịta nkata ebe a n'ikoro anyị jụrụ ajụjụ ọsị ọwụ n'eziokwu na ọ gara ịgwọ ọrịa ka ọ nwere okwu ọzọ ọ gara ịza ihe ndị ahụ anyị nọ na-arụtụ aka ebidola na-ezelite isi ihe ndị anyị na-ekwu ihe ndị a anyị ka anyị chetakpụrụ ụnụ nkata ndị anyị kpara ọkacha ka anyị na ọkammụta ifemesia okwu ahụ ọ gwara anyị obodo a na-akpọ Naijiria ezi dị ya mana ụkwụ agaghị ya ọkụ ọkwụtụ okwu ahụ ka na ụkwụ ebe anyị na-arụtụ aka o nwere ihe fọrọ n'obodo a a na-akpọ Naijiria ọ bụrụ na o nwere ihe fọrọ o nwere ihe fọrọ anyị nwa bụ ndị Igbo na ndị bi n'ọbụ anyanwụ Naijiria Maazị Ejike Ndewo Maazị Austin <clears throat> ịma ajụjụ a ajụjụ a buru ibu maka esi ma enwere ihe fọrọ Naijiria agaghị enwe mgbe e ga-efuru Naijiria fopu si na ọbụla kama echere m na ihe ị na-ajụ Naijiria ọkawa otu obodo n'ihi na ihe niile eji ama obodo bụ chim enweghị nke na-aga na Naijiria ndị bi ebe ahụ ahụkọrịta ha onwe ha n'anya ihe niile ndị na ndị ọchịchị ji echekwa obodo enweghị nke na-emezi ọgba aghara dị ebe niile ihe anọkwana onye ị ya sị gị Naijiria wụzikwa onye na nke ya onye na nke ya onye ọbụla na-azọ isi onwe n'ihi na enwezighị onye nwere ntụkwasị obi na ndị na-achị obodo ma ihe ha na-eme ya were jụọ m aga m asị n'ezie n'ezie enwezighị m m ọkụ ahụ akụwala. na ihe a ga-ajụzi iwu enwere otu esi apakọ ya ọnụ ka ọ si onye ọbụla werezie nwa mpekere nke o ji gawaziere onwe ya n'ihi na ọwụrụ m obodo enwezi ihe fọrọnụ n'uche m ihe ịrụtụrụ aka ugbu a na ọkụ akụwala e nwere ka esi emekwa ya ka ọ wụzie onye ọbụla were mpekele nke ị nwetara chewere onwe gị ihe a metụrụ aka na nkata anyị na-akpa ndị iwu ndị a na-akpọ Political Philosophy Association of Nigeria ọ dị ka enweme na mkpekọrịta na n'eziokwu na onweghịzi ihe fọrọ n'oche ndị six n'ihi na mgbe ị bịara lewe anya ihe bụ ihe na-ejikọta obodo ọ dị ka ahụ mmadụ obi gị kwụsị ịkụ tum onye ahụ anwụọla ka ọ dị ugbu a ọ dịghịzi ka o nwere obi na-akụ tum na-enye anụ ahụ a na-akpọ Naijiria ndụ maazị Oke tupu m aga n'ihu ịjụ gị ihe eme ya ọwụkwara uche gị ọwụ otu isi ghọta ya na ọkụ akụwaala enwere mmekwata ka onye ọbụla nwere mpekele fọrọ ya ịma na oge ụfọdụ ọ na-eji ife atụnyere ife ka anyị nwere nje ọrịa covid tupu ya bụ nje ọrịa elute obodo dị iche iche o bụ ụzọ bido n'ebe a na-akpọ Wuhan na China ka a na-enere ya ife anya na China ndị na-afụ maka nje ọrịa ndị na-agụ maka ya ndị odolo anya ụdị aha, ndị na-ahụ maka arụike lere anya n'ihe a si na etu ihe a si agbasa na ọ ga-agafe mba ya gbugbu ha ruo ka China ra o anekwa ya anya sị na ọ ga-agafekwa etu na etu esi akwa ihe a na etu o si aga na ọ ga-agafe ya bụ mba e, e, China gaa obodo ndị ọzọ ọ ga-elu nke a na-akpọ epidemic a na-enye ya anya Disemba gaa Jenụwarị ya bụ ihe eme ka ndị World Health Organization na-ejikwa ka amalụ na ga-asị na ọgwụ epidemik bụ ọnụ Nye na ọ gafee na mba ruo mba ụfọdụ n'ime anyị enewego anya sị na ihe a si mee na anyị ejiri ka tunetune dị ma ka funefune ga-adị na anyị fụrụ nyaba Hausa na ụta na anyị mụrụ ọfụma o tere aka ka Febụwarị na-eru ife a na-ekwu tiba onye ọbụla malụ anyị na ya nje na nọruo kịta ihe o ji wee dị etu ahụ bụ na ọtụtụ mba dịka nke nọ n'ime ya egere ntị ọfụma ma ọ bụ ha gere ntị mana ha emeghị ife ha kwesịrị n'otu obodo ofu steeti na mba Amerịka ebe m na-eje ọrụ ka nyanwụ nje batara onye na-afụ maka arụike otu onye na ndị na-afụ maka arụike n'obodo ahụ nọ na nzukọ na-agwa ha na ife awụrụ a ga-emechi ọnụ na ya nyawa afọ ime agafe n'igwu aka ndị ya na ha na-eme nzukọ jụ na ama agwa ọra na-aga eji nwayọọ zobe ya nyanwa pụọ gwa ndị pres ka tie mkpu achụọ ya n'ọrụ mana ka a chụrụ ya n'ọlụ ihe o na ọ merụ ka ndị ndị na-achị achị ka ife pụtara ndị mmadụ ma ha bido mere ife ụfọdụ ha kwesịrị ime gwa ndị mmadụ ha kwụsị ịpụ gwa ndị ga-anọ ka ha ga-aga mana tupu ha ekwuo ya imere ime anwụọna onye a chụrụ n'ọlụ ọ bụrụ ya ka ife o merụ nọ ndụ ka ọ ife nji akọnyawa akụkọ etu a bụ na o tee na anyị na-ewere anya na Naijiria fụ ka nyawa ife ka ọ na-agafe ọ dịka ya bụ nje bido na Wuhan a na-asị na-ekwe ebe ife a na ma ọ bụrụ na emere etu a emere etu ahụ ife niile ekwesịrị ime eme ya nke ekwesịrị ime arapịa a na-asị na ọ ga-agafe ọ gafe bido na Boko Haram o bido na ọnụnọ gọọmenti banye Islamic uh, uh, jihadist banye otu ha kpọrọ Boko Haram si nke ahụ gafee ọ ndị salafist na ndị ya ọ Islam na Islam esi na ya gafee ọ Islam na kristianiti esi na ya gafee ọ ndị na-achị ji eh, na-achị nama anọkọta sị na ha jikwazi egbe achị esi na ndị na-achị nama na ndị na-akọ nri kịta ọnụ gọọmenti onye amake ebudo o bido n'ugwu awụsa anọ gọọmenti gọọmenti kidnapụ na Kaduna kidnapụ na Sokoto kidnapụ eme akwụọ ha ụgwọ mba ụfọdụ echighatakwa maọbụ enye ha ego ego ị na-enye ha ka ha wee mee gịnị ejikwana ya wee gota ngwa ngwa ọgụ o sigo na Kaduna na ebe ndị ọzọ bidozie n'obodo dị iche iche eje n'ugwu ọsọ ọ dị ejee na nke ndị Yoruba ọ dị agbazaa na nke ndị ọwụwa anyanwụ ọ unknown gọọmenti nke mere n'Imo steeti unknown gọọmenti a na-ekwukwazi ịkwụzie ndị ọzọ eme akpọ akpọnyebe afa ndị a chọrọ iji maka ha wee nụ ọgụ asị o n'ọkwa IPOB na ndị otu ha o oh, n'ọkwa ndị ndị kedafia ndị otu nwoke akpọchiri na Sokoto mana ihe a na-ekwu ugbu ofe akpọọ ya afa maka na o nwere mgbe olu ebe mbi ebido kpọwa anyanwụ nje ọrịa afịa dị iche iche asị nọ nje ọrịa si China asị nọ nje ọrịa ndị si Asia asị o mere ka bụ nje kwụsị ife ọ na-eme ọ na-aga n'iru maka na emere ife e kwesịrị ime ịza ajụjụ gị n'ogologo akụkọ ma ya bụ nje ya ịkụ ịkwụ aka agafee n'ọgwụ aka ya bụ Naijiria wụrọzi ife ọgwụ mbụ ife mezi ụlọ ndị nọ na nga na-achịkwazi ọ bụrụ ndị na-echekwa ha na-achị ndị na tụrụ mkpọrọ ọgwụkwa ndị ji mkpọrọ kịta ọ bụ na ọ na-afụrụ oke ka m ghara ya olile eh, olileanya maka na ka njere ikwu ife gbata m n'obi na nchetalụ ka ya bụ onye onye amụma Jeremaya na-agwa ndị ụmụ Izrel <laughs> na ife a na-abịa na agha adọrọ ha n'agha jee mba ọzọ na ọ ga-eruchi arọ iri asaa tupu abịakwuwe okwu ịma ka obodo dị ụfọdụ ndị amụma na-asị ha na-egekwana onye a na-agwa ha ka ọ ga-esi wee dị mma na prosperiti na-abịa na etu a ka mma ụlọ ụka niile nọ na mba ahụ Naijiria na-ekwe ụlọ nkwa ekwuo Holy gost fire akpọtuo mmụọ nsọ egwu ahụ prosperity gwa gị ka afịa gị ga-esi nata gwa gị ka ị ga-esi nweta visa ka gị mmụọ nsọ na-enye visa mana onwebụ ife kwesịrị ime emebe ndị na-achị obodo edozibere ka ọ dị ndị a na-achị achị emebere ka ndị na-achị achị n'ọnụ ha ndị etinyere e ife n'aka na-alụ ọrụ oyibo emebere ka nyewa ọrụ oyibo ga ụmụ akwụkwọ a na-eji akwụkwọ a na-agba straịkị tata n'ụzọ dị iche iche ruo taa ya bụ ife agafee na mma esokwazi Jeremaya gwa ụnụ ụnụ bido bebe akwa ruwe uju maka na ya bụ ife agafee n'ọbụ aka Naijiria gbasa <laughs> onye malụzie ka ọ ga-esi dịrị ya mma ya chọba onye mmalụ ebe o debere aka ya dewe ya ọfụma wee fere isi ya mana nke m na-ekwukwa dị mkpa bụ na ofu osisi kwụrụ onwe ya ọ dị mfe igbu ya mana ọfịa ọfịara arụ ọ ga-aka mma ka agbakọ ọnụ jikọọ aka kee ka ukwu azịza femaka a ga-esi wee zata ife ma na kemgbe anyị nọ na-akpa nkata o tere kemgbe afọ gara aga anyị bidoro ịkpa nkata na-ekwu na-eti na-akpọ nchekwa obodo ọ dịka anyị na-ekwu ihe na-edoghị anyị anya anyị lebara anya na nchekwa obodo a lebanye anya n'ụzọ dị iche iche ọ bụghị naanị n'ịhọpụta ndị ndị ga-abụ ndị na-echekwa obodo ndị na-eji mma na egbe na ihe ndị ọzọ na-echekwa obodo anyị na-ekwu okwu anyị ekwu okwu ihe gbasara nchekwa obodo lebakwa anya na dị ka ihe oriri leba anya na ọtụtụ ihe ndị ọzọ metụtara aka n'ihe a na-akpọ nchekwa obodo mana n'izu ole ma ole kemgbe izu ole ma ole gara aga ka anyị bidoro awa nkata ọzọ n'ihe gbasara nchekwa obodo a anyị na-ekwu na ka ọ dị ugbu a ndị na-amaghị onye na-edobeghị anya na obodo a na-akpọ Naijiria nọ n'agha ka o doo n'anya na anyị ọtụtụ ndị mmadụ ka na-ele mgbe a ga-asụ kwarapụ kwarapụ unu dum anyị asị na kwarapụ kwarapụ arị na ihe mere ndị mmadụ ji na-echebeghị na Naijiria nọ n'agha n'ihi na ha anụbeghị unu dum mana ka ọ dị ugbu a <laughs> ọ dịkwa anyị abaa na kwarapụ kwarapụ ọ daala nke ugboro nke ugboro abụọ ọ daala nke ugboro atọ onye ka na-echekwa na onwe ihe na-emenụ uh, unu dum daa ebe niile ga-agbakesị n'ihi na ihe ihe a ji m ji ekwu ihe a bụ na ihe dịka n'afọ 1991 n'afọ 1990 1991 obodo a na-akpọ Somalia ka na-eso na-eme ihe niile echetara mgbe ndị Somalia bịara anyị na ha gbara egwu bọọlụ ha na Naijiria Lion ha bịara Naijiria ịgba egwu bọọlụ ọtụtụ n'ime ha kụchara egwu bọọlụ Go TV na Naijiria maka na ọ dị ọnụ ala n'oge a karịa na be ha buru n'ala ebumnuche ọtụtụ ndị Somalia Somalia bụ na ihe ga-adị mma ndị na-achị achị na Somalia ma ndị nọ na ndọrọ ndọrọ ọchịchị chere na ihe ga-adị mma mana n'oge ahụ enweghị na Somalia adịla ka ọ dị ugbu a na Naijiria o tee aka o rughị ihe ruru ọnwa iri abụọ na anọ njinji ejie ihe ndị ọzọ wụzi akwụkwọ ifo ma akụkọ ogologo ka ọ dị ugbu a ụdị ụfọdụ ndị mmadụ si the rest was is now history anya ahụ na aka Somalia dị n'otu ihe gbagojuru anya ihe na-eme otu ọ dị na Somalia maọbụ na Afghanistan na ihe na-enyekwanụ nsogbu mere ji ọ dịbeghị onwebeghị oke emere mekwata ya wụla n'ihi na ndị na-alụ agha na Somalia ka nkụ there too many militias too many factions mụ na oke dị na mma mụ na-alụsi ejike ọgụ ejike na-alụsi oke ọgụ olee otu eh, ọ ga m eje zọwa oke ka ga m eje ka ọ gịnị ga-eme Enwere ike ihe oke eji alụsi ejike ọgụ bụ n'otu ihe mana ejike anaghị alụsị ụmụnwa na-alụsị ejike ọgụ ejike na-alụsị oke ọgụ ke na-alụsị nwa ọgụ nwa abịa n'okwu ihe dị aṅa ụlọ oke anaghị esi otu ụzọ aga abịa na nke ọzọ mụ na ya bụrụ onye agbata obi na enyi but it means you do not know anymore who is your friend and who is your enemy. ọ bụ ọnọdụ dị otu ahụ ihe anyị na achọ ka anyị hụ na Naijiria mana ka ọ dị ugbu ọ pụtawala ihe ọ ahụ ka ọ ga-adị mana isiokwu a bụrụzie n'ihi na nkata anyị na-akpa n'ebe a n'ikoro ahapụcha anyị ekwuola ka ọ dị na Naijiria ugbu a isiokwu abụrụzie kedu maka anyị nwabụ ndị Igbo kedu maka anyị nwabụ ndị n'ọwụwa anyanwụ Naijiria ọ bụrụ na n'eziokwu na anyị kpekọrịtara. n'obodo a na iko a na ọkụ a eji eri nri na obodo a na-akpọ Naijiria akụwala na ọ dịzị ka onye ọbụla were mpekele nke o ji lawa olee mpekele nke ndị Igbo ji ji mpekele dị iche iche ji otu mpekele Maazị Ejike mana ị na-ekwu n'ọta anyị ga-ebugodo ụzọ kwunu na ọkụ daa kụwashịa abịa nke onye bụtara ka o ji ọ bụrụ na anyị ga-anọzi na-alụso onwe anyị ọgụ ndị mmadụ atụtụkọrọ mpekele ọkụ nọ ebe ahụ anyị agbara aka lawa n'ihi na ile anya ikwutele maka obodo dịka Somalia ile otu Somalia dị taa ma ledala ndị ọzọ lee ka Iraq dị lee ka Libya dị mgbe ọchịchị obodo tisara ọ onye onye keta ike ya ekechie mpụ obodo si na nke awụ nke m chịwazie ee eh, na-eme ihe ọbụla machiri ya ebe ahụ ma ọ na-eme mma ma ọ na-eme njọ eh, gbasazighị ya n'ihi na ekewachi obodo onye ọbụla ewere anyị niile ma na Naijiria mba mmekọta mba na mba gbakọtara ọnụ wụrụ Naijiria shiri ihe o shiri ihe nnukwuru abịa gụọ Igbo Yoruba Hausa nke awụ ị e, e na-ese elu elu okwu maka ịbịazie gụwazie mba ndị ọzọ juru ebe niile ya na mba karịrị akarị ọ bụrụ na Naijiria tisa mba niile nwere onwe ha ọ dịghị gị ka onye ọbụla bụla nwere ike jikọta onwe shie ike ga ya kpara eh, mpa mpa ọbụla ọ chọrọ tinyere onwe ha maka anyị nwabu ndị Igbo anyị nwabu ndị Igbo alụọla agha otu ihe anyị ga-echeta alụọla agha mgbe a lụrụ agha na Naijiria, enyi ole ka anyị nwere enyi ole ka anyị nwere rukwee taa ihe ọ bụla na-eme na Naijiria ihe meghala ọ ndị Igbo ka e na-eji edo mgbe a na-etisa obodo e na-etisa obodo anyị nwere onwe anyị ọ dị nnukwu mkpa na anyị ga-ebido kpawa nkata na-asị elee ihe na-ebute nkewa n'ala Igbo ka a mara ebe ọ nọ bido n'ụtụtụ chụwa ewu ojii n'ihi na ile ebe Naijiria na-aga ọ dị nnukwu mkpa na Igbo ga-ejikọta aka ọnụ zọrọ ihe nke anyị zọrọ ihe nke anyị nke mbụ ịma apụtazie kịta ị na-ekwu Igbo ị na-ekwu Igbo ele Igbo ị na-ekwu ọ ndị Ebonyi ka ndị Enugwu, ka ndị Anambra ka ndị Imo ka ndị eh, Abịa hmm? ka Delta ele Igbo a na-ekwu ịbịakwanụ eh, eh, na Anambra ọka ka njikọ ọka kọwa Ọnịcha o Imo ọ Mbaise ka mba anọ ọlụ ọkaigwe ele dị ihe na-ekwu ihe a na-akpọ ndọrọ ndọrọ ọchịchị bịara tụtụrụ Igbo kewachichaa ndị ọtụtụ ndị mmadụ na-azọ ka ha zọrọ ọchịchị ewere ihe na-efe ya ọkụ na-efe ya ọkụ ya bụ na nwanne na nwanne anaghị ahụkọrịtazi ibe ha n'anya mgbe ihe a ga-ebido maka ọ na ha eru o bidola ọwụdụ nọ mgbe ọ ga-ebido nọ ka ọ na-aga n'ihu elee ebe anyị ga-ebido wee zọwa onwe anyị ile anya ama m ọtụtụ n'ime ụlọ ụlọ anụlanụ mgbe nke Owere mere tupu chi hụ akpọla ipop nọ ipop na-eme ha ọtụtụ ndị asị buru na IPOB gbuo IPOB bụkwa ndị Igbo IPOB bụkwa ndị Igbo ana m ege eh, gọvanọ Ebonyi ka ọ na-eme spichi ama eh, mmụọ eh, nwanne chi ọzọmde na-asị na ee eh, nọọ ụmụ anyị na-aga ejilalụ ha ka a mara ka e ga-eji ma obodo ya yes ọ rụkwa mmanụ ikwuru taa ma mgbe ị ga-ekwu okwu ị ga-ejilalụ ụmụ anyị mara ka eke ebido kpawa nkata jụdalụ onwe gị gị nwawu gọvanọ elee ihe ị mere ka ụmụazi a mara na anyị nwawo nna nabatara ha n'obodo na anyị niile wụ otu olekwana ihe o mere ihe ya nwanwụ ya nwa gọvanọ na-achị steeti mere banyere ndị awụ ndị mbịarambịara chọziri ka ha bịa gbuo ndị nọ n'ụlọ ha niile ajụjụ mana ihe na-arụtụ aka dị mkpa n'ihi na ka anyị na-eji ihe dị ka Somalia na-enye ọmụmaatụ eleghị anya ndị na-amachaghị ihe gbasara Somalia na akụkọ otu ọgbaghara ha siri dị ụfọdụ nwere ike chee na onweghị onwebeghị mpaghara Somalia ọbụla siri na ya baa uru n'eziokwu eziokwu o nwere ndị siri na ya baa uru mm-hmm. e nwere mba abụọ ka ọ dị ugbu a nwere onwe ha site na ọgbaghara Somalia akwara n'onwe ha uru otu n'ime ha ka a na-akpọ Djibouti nke ọzọ nke a na-akpọ Somaliland mm-hmm. adịghị anya maka ndị na-amaghị Somaliland dị iche n'ebe Somalia dị nọ olee otu Djibouti na Somaliland jiri isiri pụta ihe nwere onwe ha nwee ọnọdụ obi obi ruo ha ala ọgba na-eme na Somalia dị na-echu ha ụra ajụjụ mekwara m na nke Iraq the Turks the Turk the Turkish region the Turks of Iraq otu ha si jikọrọta onwe ha the Kurds sorry mm. the Kurds otu ha si jikọrọta onwe ha iji nwee ike mee ka ọgba na-eme na Iraq ghara inye ha nsogbu ma a sị na ọwụ dekọt ma dị mba niile Amerịka gbara iji chụpụ ndị ISIS ọ gara inye nsogbu n'ihi na ọ bụ ndị jikọtara onwe ha taa onye chọwa ije ndị obodo jibuti na Somaliland wụzi ebe ndị ndị chọrọ isi Somalia gbafuo na gbajezi Djibouti achọ inwe nnukwu ọgbakọ obodo ndị dị iche iche ma KAU ma ke ndị United Nations ma chi inwe ọgbakọ agaghị enwe ya na Somalia ebe a na-enwe ya ya bụghụ na Somaliland ya bụrụ na Djibouti ya bụ na a na-enwe ọnọdụ a ihe kpatara ihe m ji arụtụ aka na ndị awo ihe nwawo maazị Ejike ma na-ekwu ka anyị na-ahụ ka ihe si adị n'ihi na mmadụ mmiri ruwa eluigwe na-ede gburugburu onye maara ihe ekwesịghị ichere ka mmiri bido mawa ya tupu gị chọwa ihe iji ekpuchi onwe gị eji m aka na ọ ya ihe ị nọ na-ekwu okwu ya mhm. ọ bụrụ na ndị chọtara ihe eji ekpuchi onwe ha mgbe eluigwe na-egochi na-ede gburugburu ọha nwa ga-ezere mmiri ka ọ dị ugbu a olee otu anyị nwere ike isi mee bụ ndị Igbo ka mmiri a na-irujurulanụ na eluigwe a na-ede gburugburu ghara ịmaka anyị ahụ maazị oke ọ dị ka okwuchukwu ka m pụtara na mgbede a maka na ebe mma rụtụ aka ọzọ bụ ihe edere n'akwụkwọ nsọ o nwere akụkọ dị na Luk na isi nke iri na isii ebe Jizọs nyelụ akụkọ banyere um, onye onye um, onye onye na-agba odibo adịrọ enwere obiọma nna ya ukwu wee kpọọ ya maka na ụdị mmadụ ọ bụ ajọ mmadụ wee kpọọ ya si ya nwoke ị ga-abịa kwuo ka ife si aga maka na oge eruo na a ga-eji nebanye anya na omume ọjọọ a na-anụ maka gị nwa na ga-achụ gị n'ọrụ nwoke ma ọsịsọ si ha na ọgwụkwa na ya chelu ka anya bụ ọkwa a na-amaluo ya nso na ọ nwekwa ike imerụ arụ ọ gbakwuru ndị ji nna ukwu ụgwọ si onye nke mbụ ihe ka ego one ka o ji onye nke ahụ si ya na ya ji narị asatọ ọ sị ya akwụkwọ ya ya dee narị anọ jekwuru onye ọzọ sịa kedu ihe o ji ọsịa na ya ji puku na puku ọsịa mba ya were akwụkwọ ya ya mee ya ọkara ya dee ya narị e, e, ise na ụma Jizọs kwụsị ebe ahụ sị ha mba onye ahụ wee were akwụkwọ ahụ jekwuru ihe o bu n'obi wee mere ihe ahụ nọọsị na ọ bụrụ na nna ya ukwu chụpụ ya na o nwere ike ndị a ejiri maka etu o si mee ya nwee obi ebere na arịa o wee chiga jere nna ya okwu nna ya okwu wee sị ya ee nye na n'ịmụ ife etu a ebe ọ bụ n'ịmụ ife etu a aga m emerụ gị ebere Jizọs wee sị ee n'ihe a na-akọrọ akụkọ awụ ka ndị ọ na-agwa nwee ike ịghọta na ọ dịrị ha mkpa imeta enyi n'ụwa maka na ọ ga-adịrị ha mma ụbọchị ife ga-adị njọ ife o ji dị mma na nkọrọ akụkọ a bụ na ebe anyị nọ na ala Igbo maọbụ n'ụzọ ọwụwa anyanwụ Naijiria ife emebigo nke ọjọọ akpọgo anyị si nwoke bute akwụkwọ n'ifo ife ọjọọ unu na-eme eruo n'eluigwe oge anyị eji wee kwụ ụgwọ elu ife akụkọ a jide mkpa bụ na anyị niile ndị enyi anyị kwesịrị inwe ndị enyi ị ga-ebido n'ụlọ gị chọta ndị enyi agbata obi gị aha gị na ya na-eso okwu o nwere ife ụnụ na-atọ na ya bidonụ na ya ụmụnna gị aha ndị amụma dị iche iche na ndị ụka ekpere dị iche iche na-agwa gị na ọha nwa na-alụ gị ọkwa ha nwa ga-azọ gị ụnụ na-azọ ofu afa nna aka ekecha na ekecha na ụmụnna ka ị na mkpuke ị ga-eji nwayọ kpụdebe ha nso ịmalụ ife ahụ ụnụ na-atọ na ya mee n'udo bido n'ụkpara ka ọ ga-esi dị mma maka mgbe ọsọ ga-achụwa gị n'ebe ị nọ i wee gba n'anụ ụlọ ọkwa gị na ụmụnna gị ahụ ga-anọ ndị obodo gị aha ebe ụnụ na-achọ onye ga-aka ibi ya bido n'mebe enyi chọta na ihe ga-eme ka ụnụ bụrụ ndị ọyị maka na agha na-abịakwute ụnụ onye iro onye iro gị onye bụ onye iro onye iro gị bụkwa enyi gị bido n'mebe enyi ọ ka mma na Anambra steeti na Imo steeti na Ebonyi na Abịa, na amam nke na Enugwu. na nkata na-akpa ga-agafe naanị ebube agụ na kedu ka anyị ga-esi wee mee ọ ga-abụ agha abịa ma ọ bụ nsogbu a daa ka anyị ghara ịdị ka Somalia kama ka anyị dị ka Somaliland ma Jibuti ọ bụkwa sọsọ Somalia ka ụdị ife ọjọọ a maka na ọ bụrụ na anyị cheta Sudan South Sudan na ife a na-akọ mbụ o nwere mgbe o ruru emegide ya megide ya ọra ụwa kahara ngwa na ndị na-aga ekpezi ihe a ndị South Sudan jebere onwe ha ndị Sudan na ọrụ onwe ha ndị South Sudan jebere onwe ha anyị ga-echenụ na akụkọ ahụ na ọ gara n'iru dị mma maka na nsogbu ndị South Sudan eche na e, ha nwere ndị Sudan maka etu ọ dị ndị South Sudan ka ọ dị ndị nọ na ụzọ Igbo ha nwanwe mmanụ ha nwa na-enwe ọrụ aka ha nwa nwelu nri ndị nke nọ na mgbago ha na-achị efi na-eme ka ndị eh, etu anyị na-afụ ndị Fulani ha nwee nwere mmanụ mana mmanụ a na-amịkọrọ na be ha ka a na-etinye ha nwa na-achị achị na-emegbu ha oluzienu ka a si onye ọbụla gawa onwe ha mkpamkpa na-akpa na ndị nọ n'ugwu saụt Sudan echekwazi na ọ ga-adị mma onye ọbụla chebe onye agha steeti nke a o bidoro na prezidenti na vaịs ya edi onye nke achịrị ndị agha onye nke achịrị ndị agha obodo ọbụla chịrịzie ndị agha ọchịagha dị iche iche binye ha anụgidekwala ọgụ a ka na-ekpe eluo tata ọ na ha adị ka ọ dị mma ife o ji dị mma ka anyị gee akụkọ ndị a bụ na uh, ụzụ amara akpụ ogene bụ na egbe anya n'ọdụ mana ife eji anya egbe anya n'ọdụ bụ ka amalụ ka ogene na-adị ọzọ bụrụ na o rufuru ka eji mbazue na ibie malụ ka ọ ga-adị ụbọchị nke maka na ha ama eji shọvel ama eme ka onunu buo ibu ọ ka mma na anyị ji ife ndị ọzọ melụ wee mụta ife karịa na anyị jikwa tinye isi n'ụdị ife oge eluo na n'ala Igbo ọ bụrụ naanị ndị Igbo ma ndị anyị na ha bụ ndị agbata obi na anyị obere enyi mebe ọyị chọta ife ahụ jikọrọ anyị ọnụ maka na dịka ndị Igbo mechara wee baa n'afọ obodo njikọ ọka ọgwụkọrọ m n'ọnụ <laughs> um, ihe ndị a na-akpa ndị na-ege anyị ntị ọ bụrụkwa na ụnụ chi ọnụ na ohere dịkwa ụnụ atụnyekwu ọnụ mana o nwere n'izu ụka abụọ gara aga anyị na-akpa nkata n'ikoro ebe a kọwa atọ oge anyị na-ekwu okwu anyị e na-eleba anya na nhiwe ihe a na-akpọ ebube agụ anyị dọrọ aka na ntị si ya wụkwala na nhiwe ebube agụ a ya wụkwala na onye na-akpọrọ onye opi nri na-agwa ya ihe ọ na-egbu ahụ nke mbụ ya bụkwala na ebube agụ a ihe e kwuru ebido ya wụ ka eje lụsị ndị ijiri aka ha họpụta onwe ha si ka ha chịkọwa obodo n'ihi na ihe anyị na-achọghị ịnụ bụ na ihe aghọọla kama anyị ga-achụwa ndị ndị iro anyị bịara imegide anyị anyị achọghịkwa ịnụ na ihe aghọọla ọgụ nwanne na nwanne asụrụ m ya n'ụlọ oyibo we do not want to hear about fratricidal conflict n'ala Igbo mana ihe na-echezi m echiche ka ọ dị ugbu a n'ihe niile a na-emenụ iji gbochie ọgụ nwanne imegide nwanne ya ọ dị ka otu mbọ edere anya ịgba dịka ndị Jibuti mere dịka ndị um, Eritrea mere dịka ndị Somaliland mere bụ ịhụ na-enweghị mpaghara abụọ dị iche iche n'ihi na enwe mpaghara abụọ nsogbu adịla maazị oke ụkọchukwu ihe na-arụtụ aka na South Sudan bụ n'ihi na ka a na-akpa nkata ịhapụ Sudan bịa wụrụ South Sudan ya bụrụ na ndị dinka na ndị agbata obi ha bụ ihe ọzọ n'uche nke o si ka njọ bụ na ndị a nọ na-akpọ kemgbe afọ ole anyị nọ na-eti na-akpọ ndị na-achị gọvanọs na-achị steeti niile bụ steeti ndị dị n'ala Igbo si ụra na ọgba chọọnụ ka a ga-eme ihe a ndị ụmụnne ndị agbata obi anyị ndị nọ n'ọdịda anyanwụ ebido ka ha na-akpọ amọtekus ya leba na ihe anya ha nọrọ n'ebe ha na apụ okwu na-eme gbụlagbụla were mmadụ dimkpa dị ndụ ilecha okoro akpa obi kpụrụ nwunye gị ma gị ile nwa ada gị nwaanyị kpọnye ya ka ọ dị ugbu a olee ihe unu chere anyị kwesịrị ndị Igbo anyị kwesịrị olee ndị anyị na-esozi ugbu a anyị na-eso ebubo agụ anyị na-eso ndị na-achị achị ka anyị kwesịrị ịkpama nkata ka a ga-esi lee mpaghara abụọ ihe ndị a chọwa ka a ga-esi jikọta ha ọnụ ka ọ bụrụ otu n'ihi na ọ bụrụ na olu anyị adaghị otu nsogbu dị maazị Ejike ị bịara ebe nke a wee ebe nkata bidoro n'ihi na ịjụọ m ọ bụrụ na ọmụ ka ọ dị n'aka ihe abụọ kwesịrị ime nke mbụ wụ na maazị Nnamdi Kano ga-aghọta na ichekwa obodo onye na-echekwa obodo nwe obodo nwe ọwụhụ onye nwe ọ eji e, e, ọ ndị mmadụ na-ahọpụta mmadụ si ya bịa gaanụ ụmụ okorobịa gaanụ chekwa obodo ọwụhụ mmadụ na-ebili si gị agaba echekwa obodo mechọrọ mechọhụ ya bụ na ihe m na-achọ ịkọwa bụ na e na-ekwu okwu ichekwa obodo dịka taa ESN nọ o kwesịrị ịwụ izu agbara agba kwekọrịta maka ọya wee ebe ọ na-aka mma na-agbara izu kwekọrịta mụ amarala na ama m ọtụtụ ihe na-egbochi ya ịga ụzọ ahụ amarakwalanu m na e, maka na ọtụtụ n'ime anyị na-anụ akụkọ maka onye IPOB egburu ma ndị gbara ama ma ndị asịkwa kwuru na ndị na-ekwughị anyị ghọtachara ihe a niile kama enwekwaghị otu ọbụla ị ga-eji mee ya dị mma ọwụrụ na obodo ekweghị ya nke mbụ nke abụọ wụrụ ndị ọchịchị ndọrọ ndọrọ ndị gọvanọ ọ dị mkpa ka ha ghọta na ọtụtụ n'ime ha ndị ha na-achị obi ha nọkwa na ebe ha nọ maka na ama m na ọwụrụ na ị nwere ike ịkpọpụta ndị Igbo na steeti steeti dị iche si ee ma mba unu achọrọ ka onye a ka nọrọ ebe a na-achị ụlọ ọtụtụ mmadụ ga-asị ha lawa ya wụna na unu nwere ọrụ unu ga-arụ unu ga-ewepụ aka na unu ga-ewepụ anya na Abuja mgbapụta ndị Igbo anọghị na Abuja ọ n'ala Igbo ka ọ nọ ya bụ na unu ga-elebawa anya n'ala Igbo dịka gọvanọ Ebonyi chikwu ọ bụrụ na ọ na mmụọ na n'anya ọma ka iji kwu ị ga-ebido chọọ ụzọ ị ga-eji si kedu ka anyị ga-agbakọ ọnụ nyụọ mmamịrị ka ọ gbaa ụfụfụ ọ dị mkpa nke atọ awụrụzie anyị nwa bụ ndị bi na mba maka a na-azọ obodo a na-azọrọ anyị obodo ọtụtụ n'ime anyị nwere ụlọ ọtụtụ n'ime anyị nwere ụmụnne ọtụtụ n'ime anyị nwere ụmụnna ya bụ na ọ bụrụ na a na-ekwu okwu ka e ga eji mee ka obodo dị mma anyị nwa anọghị n'ụlọ anyị agaghị alụ ọgụ anyị agaghị ebu ọnụ anyị njinji e, e, na-eji ọ na-agbawa anyị obi ma ọ naghị emetụta anyị n'anụ ahụ ihe anyị nwere ike inye aka awụ ịgbakọ ọnụ tụọ ego ịtụ ego awụkwanụhụ nke 1 naira 2 naira maka na ọ na-awụ e na-eme wekipin katụma na Amerịka anyị nọ ile ego ọkpụrụkpụ ego a na-atọpụta ị ga-eji lie onye nwụrụ anwụ o ruole mgbe ị ga-ekwu ka e ga-eju tụọ ego maka ndị dị ndụ maka ihe atọ abịa ndị nọ na mba tụọ kpurukpu ego ego ahụ amara ndị ga na-elekwa esi enweghị e, nke awụ ka ị were na-akwụ ụgwọ ọnwa were ego ngwọ e ga-eji na-echekwa obodo ndị wu ndị gọvanọ asị ngwa anyịnwa ee ihe ọrụ anyị ga-awụ ịgwa ndị Abuja nye nyetụna ya ohere ka anyị mejie obodo e, ama m na unu na-agbalị jisina chinike nye na ya ohere ka anyị mejie nke anyị ndị IPOB Esl abata ka anabata ha si anyị ụlọ uwe ụmụ anyị uhi ụlọ na-arụ ụdị mma mmadụ anọkọtakwala mee ihe ga-ebubatazi ọgba aghara n'etiti ndị Igbo n'uche m ọ taa ka o kwesịrị ịdị

reconciliation of ideas and objectives maka na ma ejikọ ha onye ọnụ obodo gbaa kpegharara oke n'ọhịa nwere n'ụzọ ọ ga-enye nsogbu maazị oke ife maazị ejikeme ọbasi kwuru wee etu ahụ ka o kwesịrị dị ogologo kwadoro ọhụụ ka mgbede ọ hazie na ya ọfụma dunye ụzọ ịtọ nke mbụ maazị Nnamdi Kanụ onye nwere ndị tụkwasịrị ya obi na ndị na-esi ya na ndị na-ege ya ntị kwesịrị ka anya na onwe ya gee ntị maka na ọraka maka akpa akpa alarụ n'ute ah, jizọs nji maka ekwu okwuchukwu na mgbede a sị na oru adịghị aka onye nwe ekwu ọ oru adaka onye ozizi ya onye eziri ezi adaka onye ozizi ya ọ bụrụ na ọ na-ejelụ ọra ozi ọraka ọ dị mma ige ntị ihe ọra chọọ maka na ọ bụrụ na ọra nabata gị nsogbu adịrọzi mana ọ bụrụ na ị na-agba mbọ ọtụtụ so gị mana ọra jụ gị ịfụrọ na nsogbu dị ka ahụ wụrụ ofu ka ahụ wụrụ ihe okwu mụnwa kwelụ ọfụma ọfụma ihe njiwe kwuo ya ka nkwuo ya etu m onwe m si ghọta ya nke Igbo abụrụ ndị na-azọ ọchịchị maka na ịsị na ha bụ ndị na-achị dị iche ha na azụ ọchịchị maka na o nwere onye ị ga-asị na onye tinyere ha ndị tinyere ha ebe ọzọ maka na asị na ife onye ala na-agba agba egwu na na na mmụọ na-etiri ya udi nọ n'ajọ ọfịa a ga-esi n'ajọ ọfịa ha natabụ ụlọ maka na ọ ruo ụlọ okwuo ebe osi. ọ bụrụ na ha abụọ akụ anyị ha kwesịrị irute ụlọ ndị na-azọ Igbo prezidenti ndị na-azọ nọ ndị Igbo ka olune ndị na-azọ nọ ejezi ebute ka ego na Abuja ebutewe edozi anyị Igbo o tee na anyị mere ya bụ ife a sị na ndị na-asụ Igbo si na the uh, definition of uh, lunacy is doing the same thing over and over again and expecting a different result. o tee na nyawa osisi na asụ anyị n'anya oge ruo na anyị ga-agụ ife ebu n'ụkpọ ọnụ maka nyanwa agadi nwaanyị ada ugboro one nke ikpeazụ o kwuru bụ nke gbasatara m maka anọrọ m n'ụlọ ọ nwere ndị anyị rapụrụ n'ụlọ maka na ekwuwe maka ụfọdụ n'ime anyị ịwụ nwa ose aka adịrọ mfe ọ bụrụ na ebe anyị nọdụ anyị mma anyị nwere ike irifusi ego anyị kama ya ka anyị sozuru ife a na-enye ezi mana mmadụ ka ọ dịrị ịkpọnata nwa ose aka etu ọ ga-esi wee dị mma na anyị ruru ụlọ ma ọ bụ na akụ anyị ruru ụlọ bụ na ụlọ ga-adị mma maka ọ bụrụ na ọkụ na-agba ụlọ ma etinye ego m na ya aga m atụ ego ọ dapụta mana gịnị ka m na atụle ego ọ onye ka m na-ebunye ọ e, gịnị ka a ga-eji eme o kwesịrị ka anyị na-atụ ego aha na-akpakwa ụka ife ọ ga-eme ife a ga-eji eme na etu ọ ga-esi wee lụọ ụlọ maka itinye ego dị mfe mana o nwere ọrụ dị n'itinye ego itinye ego na itinye uche a sị na ebe a ka onye dị ka obi ya dị mana nye ego obi m adịrị ya enyere m gị akụm ihe m nye gị wil chenji ọ dị mma na obi anyị dị n'ụlọ anyị rapụ ka anyị wee mee ka ọ ghara ịbụsa maka amamife anyị na agụmakwụkwọ anyị na izu oke anyị na olileanya anyị na ọdịnihu anyị wee dị n'ụzọ ebe ahụ maka na anyị nekwa n'anya akụkọ nkọlụ maka ife Jeremaya kwuru anyị gbadata na nke Nehemaya afa ha yikọrọ oge nke olu na-ememe ya ọ nọkwa ọfụma na mba ebe ọ nọ na ebulu eze iko ya ọ nọ na na eze n'ime palace ka obi nwee ọrụ na-akwụ ya ezigbo ụgwọ ọ ka ọ gbakọbara iru ka nna ya okwu na-asị ya nwoke kedu ife irugide etu a o wee kọọlụ ya etu a ka esi bido lụwa mgbidi wee doziwe obodo oge eruo na anyị ga-agbalụ iru n'obodo anyị nọ gwa ndị anyị na ha nọ etu obi adịrị anyị mana ba dị ka e wee malụ na anyị ga-enweta ndị enyi na ndị ọyị ga-enyere anyị aka maka na ọ bụrụ ọsọsọ ego anyị ezi obi na inwe nchekwa inwe ndị kwụ gị n'azụ maka nsogbu ga-apụta mana enwe ndị kwụ gị n'azụ nwata nna ya ziri ori eji ụkwụ agbawa ụzọ ekwelụ m hoo ha etu maazị ejikọmebasi si wee kọwaa ya na etu si wee hazie ya ọ ife gosiri na-echeri ya eche bụrụ ife dị n'obi na ife chepụtara echepụta nkata ka anyị kwesịrị ịna agba hmm. ya rụkwa ka na-arụtụkwa aka n'otu ihe ahụ mkpọrọ reconciliation of ideas and objectives n'ihi na ebe a wụ ebe ọnwụ ji nwa nkịta maka na ọ bụrụ na esighị otu a jikọọ okwu ọnụ lee mpaghara abụọ maọbụ atọ dị na ya kpokọta ya ọnụ ka ọ bụrụ otu ebe ndị mmadụ ga-atụkwasị obi ọ ga-enye anyị nsogbu ka ọ dị ugbu a steeti Anambra na ha e, e, ekwula okwu ndọrọ ndọrọ ọchịchị ọzọ onye ga-abụ gọvanọ ka a na-ekwu ihe o nwere otu ihe m chọrọ ịrụtụ aka amaghị m ma ọ doro na anya ọkwa ndị na-ege anya ntị ọkacha ndị nọ na Naịjirịa na onye bụ onye isi NNPC bọọdụ wepụtara ozi ha na-akpọ memo na nso nso a si na ego a na-akwụ na landin fee ịtụbata ihe mmanụ patrol eji arụ ọrụ ama ihe niile n'obodo eriela ọtụtụ ego na eze ego fọrọnụ na n'ihi ya NNPC agaghị akwụnye ego ọbụla na nashọnal akaụntụ n'ọnwa Mee Jun na Julaị olee ihe nke a pụtara ihe ọ pụtara bụ na n'ọnwa Mee anyị na-abanye anyị banyere taa enweghị ihe dịka sharing of allocation n'ọnwa Jun enweghị ihe dịka allocation hmm. n'ọnwa Julaị onweghị ihe dịka alọkeshọn mana chiekwa ya echiche n'ọtụtụ steeti nọ na Naịjirịa bụ naanị na alọkeshọn ka esi akwụ ụgwọ ọnwa ndị sivil servants ndị ọrụ bekee naanị na alọkeshọn ka esi arụ ọrụ ma ọrụ nchekwa obodo ma ọrụ mmepe obodo ị na-ajụzi ọ bụrụ na enweghị ego a na-amapụta ka ọ dị ugbu a ọ pụtara na n'ọnwa atọ a a na-ekwu okwu ya ọnwa Mee jun na Julaị ọ pụtara na Nigeria is shutting down. ihe anyị ji arụtụrụ ihe ndị aka bụ na ka anyị bụrụ n'uche ihe abụghịkwana ihe eh, ihe agwụkwana eme ihe awụ ihe ama ama na-eme n'ihi na steeti ndị ka Imo Anambra Enugu Abia Ebonyi ma ọ bụ ihe dịka legos ọtụtụ steeti ndị nọ na Naijiria anaghị enwe ike iwepụta isi n'ịnụ ụtụ wepụta ihe ha ji arụ ọrụ olee ezi otu ndị mmadụ ga-esi dị ndụ n'ọnwa atọ olee ebe a ga-esi kwụọ ndị agha ụgwọ olee otu a ga-esi kwụọ ndị uwe ojii ụgwọ olee otu a ga-esi kwụọ ndị ọrụ oyibo ụgwọ ọrụ bekee ndị ọrụ obodo ụgwọ we are in serious deep trouble ihe ka a na apụta na ndị uwe ojii ga-anọchizi n'ụzọ ọ bụrụ na ha na-anabụ 100 naira ọ wụzi na 1000 Maazị Ejike tinye okwu ọnụ ihe awụ ihe awụ ihe na-eme na obodo na-enweghị ọchịchị ndị niile na-eche uche agbafuola n'obodo ahụ ndị lee enwere ihe a na-akpọ priority priority ihe awụ na ụlọ asị lekwe na ụlọ ụka na-agba ọkụ na ụlọ ụka na-agba ọkụ ga-esi afọ ọnụ fada metụtara ya ọ bụrụ <laughs> e, na ị si na ego e ya ọ na enweghị ọ bụrụ na obodo ahụ Naijiria na ego niile na-erete na mmanụ na-aga na-erefai petrolium nke pụtara na erechaa mmanụ were kwụọ ụgwọ ha niile enwezi ihe fọrọ obodo nwere uche ihe mbụ ụzọ ha ga-ebugodo ụzọ kwụ ugbo bubata debe ire mmanụ nye anyị ego ka e were godu na-eme ka obodo na-aga n'ihu onye gbagide moto gbachaa moto gị paka n'ihi na ịma na oshi ike private sektọ ga-aga chọọta ha ka ha ga-eji na-ebubata petrol ebubata esi ree ihe ọbụla eretere inwe ego zụọ inweghị ego zụọ mana ego obodo na-akpa ị ga-eji ya ihe bara obodo uru ihe a niile washị ka m ruo ka m kwuo ya ihe a niile washị ihe awa ụzọ eji ezu ego were na-eme ihe masịrị ha ịma ihe awụ nkata a ga-akpa ụbọchị ọzọ ọwụghị ihe a ga-akpa taa ma ọtụtụ ihe na-eme n'obodo ahụ ị ga-ajụwa ajụjụ olee ihe mere na ọ na ha aga otu afọ enweghị ike ime paspọtụ onye ọbụla ọ pụtara gịnị elee ihe mere nashọnal identiti kaadị ji dị oke mkpa onye ọbụla ga-aka gbara Identity identiti ka ọ pụtara gịnị ịpụtala ugbu a sizie na enweghị ego fọrọnụ ya bụ ezi obodo niile ọnụ ịma na ịga na steeti gọvanọ steeti akwa 36 steeti ka e nwere mhm. the are not up to five of them nwere enough internally generated revenue to maintain skeletal services na steeti ọkwada allotment ka ha ji adị ndụ gị sizie ha na-enwe nke fọrọnụ elee ihe ị chọrọ ka ha mee sivil servant eme onye a ga-akwụ ụgwọ ọ ya bụ na ile anya oruole le anya oru ruole mgbe mmadụ ga-eji ire ego eze ya ọnụ e nwere ihe na-eme n'obodo ahụ na-aga n'okpuru n'okpuru n'okpuru ndị araba nkụ a na-agbara m araba nkụ ha obodo ebe emebi echi ekwughere ihe a anyị niile ga-adakpu eme e onye ga-ahụ n'ụzọ ochie arịpụta anyị niile adakpuwala ọ bụrụ na unu chetara oge anyị na oge anyị bidoro ịkpa nkata ihe gbasara nchekwa obodo ọ nwere otu ugboro ole ma ole mwerela ihe ọmụmaatụ e, ịgba ụgbọelu ife ụgbọelu mhm. na ị na-achọ ife ụgbọelu ụfọdụ ndị mmadụ na-anọ na ihe na-akpọ first class ụfọdụ anọrọ na sekọnd class ndị ahụ nọ na first class ọ na-awee bata ọ bụrụ na iji akpa ebe a ka a na-edowa ndị air hostess ndị kacha ibe ha mma ebe a ka a na-edowa ha abịa nara gị akpa gị dowere gị idu ochie ya fọdụ ha ka ha bịa jiri were aka ha tinyere gị belt gị ajụọ gị do you care for anything gị kwuo ọrụ champagne akwụọ onye gị gbanyere gị gị na-aṅụ ka ihe ndị a na-eme anyanwụ ndị nkịtị dị oipoloi nọ na ekọnọmi ka na agba mbọ na achọ ọrịa ebe anyị nwere ike ịdonye ihe akpa anyị jiri bata n'ụgbọelu ụgbọelu felie ndị onye hostes ewere kọtịn kpuchie anyị nwawo ndị ọzọ ọ dịghị nnọọ ka ebe anyị nọ gbatịa ụkwụ gbatịa aka a na-anya gị champen gị na-aṅụ na onwe ihe ọ bụla merenụ na ọ ndị iberibe ahụ nọ n'azụ bụ ndị ọ ga-emetụta gị chefuo na ụgbọala lie elu ihe a kpọrọ ụgbọelu ya lalie elu mkpụrụ obi ndị ezi omume nọzi n'aka Chineke leekwala njinji jiri na be onye bụ gọvanọ na-achị Imo steeti mm-hmm. ụzọ dị mma. onye a gwara na o dowara mobail n'ebe ahụ adịghị adịghị eh, adịghị less than 10 or 15 na-eche ụlọ ya nche onye ahụ ọ ga-ekwe ekwe ụgbọelu a na-akpọ Naijiria efeliela mkpụrụ obi ndị ezi omume na ozinaka Chineke ma pilot bụ Buhari ma ndị Fulani ụmụnne ya ma ndị gọvanọ ma ndị ụwa na-atụ n'ọnụ onwe ozi onye ahụ zuru oke ya wee iji bido kpachima Kachima okwu anyị ọnụ ajụjụ mbụ anyị bidoro bụ o nwere ihe ka fọrọ n'obodo a na-akpọ Naijiria ọ bụrụ na o nwere ihe ka fọrọ na ya o nwere ihe fọrọ anyị nwa bụ ndị Igbo na ndị bi n'ọwụwa anyanwụ ọ bụrụ na o nweghị ihe fọrọ na ya na ihe fọrọ anyị olee ihe anyị ga-eme ọkwara ya bụ nkata anyị nọ na-akpa taa onye ọ bụla na-ege anyị ntị biko tinye ihe a n'uche aga m enyefe ihe a n'aka maazị oke ụkọchukwu ka o jifeela anyị ọnụ ndị na-ege anyị ntị na mmechi o nwere ukwe a na-ada ekwebe n'ụlọ ụka maka ọ dị ka okwuchukwu dị m n'ọnụ na mgbede a na-asị na chi ejimiwo na chi ọbụbọ dịkwa nso mana n'ime obodo ahụ a na-akpọ Naijiria chi ejimiwo, amaghị m na chi ọ ga-efo maka na ọ bụrụ na ncheta ihe edere na-abụ ọma isi nke iri na ya iri na otu bido okwu nke abụọ ọ sị na n'ihi na lee ndị na-emebi iwu na-azụ ụta ụkwụ ikwe ya ha edoziwo akụ ha n'elu eriri ha edozigo akụ ha n'elu eriri ụta ịgba ndị obi ha ziri ezi na ọchịchịrị nke ịtọwa ebe obi m dị ọ sị na n'ihi na a na-akwado ide niile gịnịkwa ka onye ezi omume nwere onye bụ onye ezi omume maka na ụkọchukwu si na ụgbọ Naijiria efeliela elu obi ndị ezi omume mkpụrụ obi ha nọzi n'aka Chineke ihe dị mkpa bụ ka anyị bụrụ ndị ezi omume mee enyi chọta ndị ọyị anyị maka egwu ahụ anyị na-agụ mgbe anyị dị n'ụmụaka onye ga-abụ ọyịmo chọta ọyị ọsịsọ ọsịsọ n'oge na-aga Naijiria abụrọzi ihe ọ bụ mbụ ma na-eme ego mmanụ ma na-eji ụgwọ ma ndị na-alụ airport ma ndị na-azọ ọchịchị ebe ọbụla ị nọ na onye ọbụla zọba onwe ya dịka ọ dị nke Ọsadebe ekwukwalụ na enyi nwoke Ayaka ọzọ bụ nso nso a onye ọbụla zọba onwe ya mana ọ dị mma na anyị mere ya ka unu dum ka ndị ọra aka na ọra aka nke bụ nkata anyị tata anyị na-asị gị biko ekwena ka nkata anyị kpara bụrụ naanị ị na-anụ ya anụ ka ọ nụọ gị n'ọkụ n'obi iji ya mee ife iche kedu ka ọnọdụ gị ga-adị ma ọ bụrụ na ife gbanwee jụkwa anụ ajụjụ ahụ nye ndị gị na ha bi ndị ụmụnne gị ndị agbata obi gị mee ka nkata ahụ ruo ha aka ọ bụrụ na na Fesbuk ka ịfụ ya nye ndị agbata obi gị ebe ị hụ ya ka ha so ibu ọ bụrụkwa nnọọ na pọdkast gị na-ege ya mee ka ha hụ ya ọ bụrụ na ị nwetabe ya na pọdkast mana ị nwere pọdkast ebe ọ bụla ị na-enweta ya bụ ozi pọdkast chọọ ikoro mkparịta ụka n'asụsụ Igbo anyị na-abịakute gị kwa izu n'ọnụ ụtụtụ Satọde na Naịjirịa ma ọ bụ n'ọnụ ụtụtụ Satọde na ebe ọ bụla ibi ọnụ ụtụtụ dị iche n'iche eji m aha m onwe m oke ụkọchukwu na-ekele gị na-asị ka ndị mụ na ha so kerekwa unu dịka maazị Ejikeme Ọbasi ụkọchukwu Austin Ọkigbo e anyị na-asị ka Chineke mezie okwu ma egbebere ugobere nke si ibe ya bara nkụkwa ya ụbọchị nta ka anyị chụọ ka eeeeaae aaadedea eeaaa aaaaa